akwụkwọ kedu ka unu mere anyị abịakwa n'ọzọ n'izu a aha m bụ odoziakụ polin isiokwu ihe anyị wee bụ Igbo language isiokwu anyị bụ idebe gburugburu ọcha that is cleaning our environment ok anyị ga-akọwa idebe gburugburu ọcha ihe ndị eji edebe gburugburu ọcha yana uru idebe gburugburu ọcha bara anyị ok objectives mgbe klaasị a ga-abịa na njedebe ụmụ akwụkwọ ga-enwe ike kọwaa idebe gburugburu ọcha ihe ndị eji edebe gburugburu ọcha na uru ọbara idebe gburugburu ọcha that is the importance of keeping our environment clean gịnị bụ idebe gburugburu ọcha idebe gburugburu ọcha bụ nzacha na mkpocha gburugburu anyị ka ọ dị ọcha that is sweeping and clearing our environment to keep it clean okay ihe ndị eji edebe gburugburu ọcha that is those things that we use to keep our environment clean the first one is aziza which is what broom is what aziza say it aziza okay nke ọzọ bụ mma mma cutlass okay nke ọzọ bụ ọgụ you know what is ọgụ hoe the one we use in weeding okay now nekwe um, our teaching aid nekwe ezinụlọ look at this family They are doing what? Cleaning their environment. The mother is packing, the father is clearing, the boy is cutting the grass, the girl is sweeping, and this one is what? Packing the grass. Okay? Here, that is rake you use it to pack right and basket when you pack your bas your the weed you put it in a basket and then go and do it do what throw it uh, away okay kedu uru idebe gburugburu anyị ọcha bara nke mbụ bụ na ọ na-egbochi ọrịa when your environment is clean it will make you not to fall sick right ọ na-ebute ahụike it makes you to be healthy it makes you to be what healthy and uh, strong you will not be visiting hospital often and on ọ dị mma ebe a ka anyị ga-apịachi ihe mmụta anyị taa this is where we we'll, uh, eh, end our lesson today go to class dojo where you will do